AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo na-ege ntị udo dịrị gị ka Chineke nọnyere gị nwanna m onye mụ na ya na-atụgharị uche n'ezie obi dị m ụtọ dị ka m na-ekwu mgbe niile mgbe ọ bụla m chetara na mụ na gị na-ezukọ ọ na-enye m obi ụtọ nke dị iche ya ka m ji na-asị ka Chineke nọnyere gị ka onye nwe m gọzie gị ka ọ na-edu gị ụbọchị niile nke na-adị ndụ n'ụbọchị taa isiokwu nke anyị ga-eleba anya na ntụgharị uche nke ezinụlọ bụ nke na-asị mee ya ugbu a mee ya ugbu a ọ dị otu nwoke nke maara ihe bụ onye nke na-agwa anyị okwu gbara ọkpụrụkpụ taa na-asị anyị na ọ bụrụ na ọ bụrụ na ị ego nke ị kpatara n'iyi naanị ihe ọ pụtara bụ na ị gaghị enwekwa ego ma ọ bụrụ na ị ohere gị ma ọ bụ oge gị n'iyi ọ pụtara na mpaghara nke ndụ gị agaala ọ dị akparamagwa nke jọrọ njọ nke na-egbu egbu m na-ahụ n'ime ụfọdụ n'ime anyị nke ahụ ka a na-akpọ ejighị oge kpọrọ ihe ma ọ bụ mgbe e mere eme chetakwa na nke a abụghị mbụ m na-apalite isiokwu a kama ọ na-abụ ka oge na-aga a na-ewepụta isiokwu ndị a n'ihi na ha bụ ihe ndị nke na-eme ka anyị bụ ike hazie ebe anyị garuru na ọsọ nke anyị na-agba n'ụwa nke a ọ ga-amasị Chineke n'ezie ma ọ bụrụ na ị ga-ewepụ ndụ a nke dị njọ n'ime gị n'ụbọchị ndị a n'ihi na Chineke nwere atụmatụ ndị ha ndị dị mma nke Chineke chọrọ iji mee ka ndụ gị bụrụ ihe gbanwere agbanwe n'ụbọchị ndị a bụrụ ihe nke ga-enye gị ihe nke ị chọrọ na ndụ ma ọtụtụ n'ime atụmatụ ndị a ka Chineke na-ahapụ n'ime mụ na gị dịka echiche nke ga-abata n'isi gị ma ọ bụ n'ụbụrụ gị n'otu nwa mgbe gị si m hmm, ihe a bụkwa na ihe kwesịrị ime eme mgbe ahụ ebee ka ị chere na ihe ndị a si na-abịa ọ bụ ebe Chineke nọ ma otu ihe m chọrọ ka ị mata bụ na ọ bụrụ na echiche ndị a bata nke ọ bụla nke ị na-alụpụtaghị ma ọ bụ nke ị na-emeghị ka ọ bịaruo na mmezu n'oge ya n'ezie nke ahụ pụtara na ọ bụkwa nke gị ọ bụrụ na imetaghị ihe ndị a n'oge ọ pụtara na ihe ahụ nke gị na ya na-agba mgba ikike nke onye iri ahụ nke na-emegide gị nke Jehova wepụworo abụrụwo nke kpọrọ ihe efu ọ bụ ya kpatara onye iro na-eji eme ihe ọ bụla o nwere ike ime n'oge niile ịhụ na ị gaghị enwe ike mee ihe nke ị kwesịrị ime ya mere n'ụbọchị taa biko zọpịa ndụ a nke rere ure n'ime gị bụ emeghị ihe mgbe o kwesịrị n'ihi na na mgbe n'ihu ọ pụrụ itinye gị n'anya mmiri ọ pụrụ ime ka ihe ghara ịgara gị nke ọma mgbe iji ekpe ekpere ruo biko nwanne m bilie ekpe ekpere mgbe ị kwesịrị ịmụ akwụkwọ nsọ bilie mụọ akwụkwọ nsọ oge nke ị ga-eji wee leta ndị ga-enyere gị aka na ndụ oge nke ị ga-eji wee kpọọ ekwentị oge nke ị ga-eji wee dee akwụkwọ maka ọrụ nke ị na-achọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị ụgwọ ọbụla nke iji chineke ọ dị ihe nke gị na chineke nwekọrọ nke ga-eme ka ihe gara gị nke ọma ka ọ ghara ịbụ mgbe oge eji eme ihe ndị a ruru gị sị m a ka nwere m ohere onye gwara gị na ị ka nwere ohere ya ka m ji na-agwa gị n'ụbọchị taa ka mkpebi gị bụrụ mee ya ugbu a mgbe ị na-asị mee ya ugbu a lewe onwe gị anya rụgide onwe gị aka na-asị onwe gị mee ya ugbu a ọ bụghị ihe ọbụla nke na-eche gị n'iru n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche bụ nke a pụrụ ịgbanwe kama ị pụghị ịgbanwe ihe ọ bụla ma ọ bụghị ma ọdachi ndị a chere gị iru ya mere kwụsị igbu oge gị kwụsị eme ihe mgbe oge ha ruru ọ dị otu nwoke nke a na-akpọ Kavet Robert ọ na-eme ka anyị mara sị na ihe a na-asị na ihe a bụ akparamagwa onye a ọ bụ onye ahụ nke bụ ngwa ngwa ụmụ echiche ọma ndị ya batara ya n'ime na-etufughị mgbe ya emee ha bụrụ ihe a na-ahụ anya site n'ikike nke Chineke nyeworo ya ya mere ugbu a bụ oge nke mkpebi nke dịrị mụ na gị bilie gị onye mụ na ya na-atụgharị uche zọpịa adịghị uchu zọpịa ngara n'ime gị lee anya Isaac na-emejọ agadi ya akpọ ịsọ nwa ya nwoke si ya gaa n'ime ọhịa chụtara m anụ nchụta siere m nri ụtọ ka m rie ka obi m wee ṅụrịa ma gọzie gị tutu m nwa ịsọ abaa n'ime ọhịa ọ dị anụ nke ịsọ dụworo n'ime ọhịa ma tutu ịsọ na-esi n'ime ọhịa pụta Jekọb ewerela nke dị nso n'ime ụlọ wee metara nna ya ihe oriri nna ya wee rie mkpụrụ obi isak were ngọzi ahụ niile wee nye Jekọb ịsọ wee bụrụ onye gbara aka gị onye mụ na ya na-atụgharị uche nke a bụ ohere nke Chineke chi chọọ ịgbanwe otu ihe ma ọ bụ nke ọzọ n'ime ndụ gị ya mere gbue ngwụ dị ka m na-agwa gị n'ụbọchị taa zọpịa eme ihe mgbe o kwesịrị ekwela ka ihe ndị a were ọnọdụ n'ime ndụ gị lee anya ị ga-abụ onye obi kara onye obi ya siri ike ime ihe ahụ nke ị chọrọ ime ọ bụrụ na ị chọrọ ịnwụta ụmụ ọdụm ma ọ bụ ụmụ agụ ị ga-esi anya mee ya ma ọ bụ ịma obi kara gị gị banye n'ọgba ọdụm ị ga-esi anya anwụta ụmụ ya ya ka anyị na-ekwu okwu ya n'ụbọchị ndị a ọ dị ndị bekee na-atụ ndị bekee na-asị otu n'ime ụbọchị ndị a ọ bụghị otu n'ime ụbọchị ndị a nwoke a na-akpọ Benjamin Franklin ọ na-eme ka anyị matasị na ile anya n'ime ndụ gị ya bụrụ na ibilighị ngwa ngwa ịbụ onye kwesịrị ịtụpụta onwe gị ọnya mee ihe nke ị kwesịrị ime ụbọchị niile nke na-adị ndụ ya mere nwee mkpebi n'ụbọchị taa tịpụta onwe gị ọnya zọpịa ikike nke ime ihe n'oge zọpịa ikike nke umengwụ zọpịa ikike mgbe e mere eme o kwesịghị ịbụ mpaghara nke ndụ gị ịhụrụ onwe gị n'anya ọ bụrụ na ị hụrụ onwe gị n'anya ọ bụrụ na ndụ gị masịrị gị zọpịa ejighị oge kpọrọ ihe ka mụ na gị na-atụgharị uche n'ụbọchị taa n'ezie ana m ahụ gị dị ka onye nke biliworo n'ikike na amamihe n'izu niile nke Chineke tinyeworo n'ime gị ịlụpụta ihe ndị ahụ bụ atụmatụ ọma nke chineke tụworo tinye n'ime ndụ gị mgba ị na-eme nke a gị onye mụ na ya na-atụgharị uche ana m arịọ ka chineke onye nke kere eluigwe n'ụwa onye si gị tụkwasị ya obi na ọ ga-eme ka ihere ghara ime gị nwalee onye nwe anyị n'ihi na ọ dịghị okwu ọbụla nke chineke kwuru nke na-ana abịaru na mmezu mgbe ị na-eme nke ya gaziere gị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị ụba ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso. jiri ugbo ugbo eji akwara Seventh Day Adventist Church East Central Choir unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa obi dị anyị ụtọ anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke nọ n'ime akwụkwọ nsọ Chineke ndị na-ege ntị onye nwe anyị onye hụrụ anyị n'anya onye ihe gbasara anyị na-emetụ n'obi chọrọ ka anyị na ya kparịa ụka ka anyị na ya legharịa anya n'ime okwu ya nke isiokwu anyị gaji elu n'oge a bụ ịhụnanya nke Chineke ịhụnanya nke Chineke gịnị bụ ịhụnanya nke Chineke maọbụ Chineke bụ ịhụnanya o were anya anya na asụsụ abụghị na chineke nwere ịhụnanya kama ọ bụ na chineke na onwe ya bụ ịhụnanya akwụkwọ nsọ mere ka anyị mara na jọn nke mbụ isi nke a na nke iri na isii na chineke bụ ịhụnanya gịnị mere ihe ọmụmụ a ji dị mkpa nye mụ na gị abụọ anyị bụ ndị chineke kere na-oyiyi ya n'iden anyị kwesịkwara ịbụ ndị chineke kere oyiyi ya ọbụnarị na mgbapụta n'akwụkwọ jọn isi atọ amaokwu nke iri na isii mere ka anyị mara okwu a nke si. n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara nke ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya wee ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi gị anya n'ebe anyị kụpụtara gị onye na-ege ntị ọ bụ ịhụnanya nke chineke kpaliri mgbe ọ hụrụ na ụwa niile emeghela mgbe ọ hụrụ na ihe chere ụwa n'ihu bụ ọnwụ ya wezi onye ka m ga-eziga onye ga-agakwara m lee anya okwu a nke ọma chineke bụ onye anyị mehiere ọ bụkwa ya nwa wepụtara ụzọ a ga-esi kwụọ ụgwọ mmehie nke anyị nwa mehiere ya ọ bụ ịhụnanya dị ukwuu n'akwụkwọ jọn nke mbụ isi nke anọ amaokwu nke itoolu ya si na emere ka ịhụnanya chineke pụta ìhè n'ebe anyị nọ n'ihi na chineke zitere ọkpara ya n'ụwa ka ụwa wee site na ya dị ndụ nke bụ asị na chineke eziteghị ọkpara ya n'ụwa ọ dịghị olileanya nke ndụ anyị kwesịrị inwe n'ihi ya ka maịka isi nke asaa amaokwu nke iri na asatọ jiri kwuo okwu dị oke mkpa onye dịka Chineke a onye na-agbaghara njehie niile nke ndị ya onye na-ewezuga mmehie niile nke ndị nke ya fọdụrụ bụ ndị nketa ya onye na-akpụghachi iwe ya azụ ruo mgbe ebighị ebi ọ hụrụ ebere n'anya emen emen Chineke hụrụ ebere n'anya ezi onye na-ege ntị ana m achọ iche Chineke a n'ihu gị achọrọ m ime ka ị mara onye chineke a bụ onye oru chineke bụ maịka hụtara ịdị mma niile nke chineke ya sị na ọ na-agbaghara njehie nke mụ na gị kpọrọ uche gị lee azụ ugbo ole ime na mmehie kwesịrị gị ọnwụ kpọrọ uche gị lee azụ ugbo ole ekwensụ ma nna gị ikpe ọnwụ ma chineke nọkwa nye gị ohere nke ugbo abụọ n'ihi na o si na ọ na-ama ya mma ka onye mmehie nwụọ na mmehie ya kama ka onye mmehie si na mmehie ya chigharịa ọ kpọkwara gị ndị nketa nke ya ya sị na ọ na-eweghachi iwe ya ruo ebighị ebi gịnị mere chineke ji na-eweghachi iwe ya ọ sị na mgbe m si na onye mmebi iwu ga-anwụ o wee weghachi ihe ahụ ọ pụnara mmadụ n'ike ya osi n'ihe ọjọọ wezụga onwe ya na ọ gaghị anwụkwa n'ọnọdụ ahụ kama ọ ga-abụ onye ga-adị ndụ ọ ga-abụrụ na chineke kwuru ya ọ naghị eme ya ihe atụwere anya bụ mgbe chineke kpebiri ikpe gbasara neniv mgbe chineke kwubiri okwu n'isi neniv ya si na ihe ọjọọ nke neniv adịla ukwuu n'ihi ya ya ịla ha n'iyi ọ bụrụ na ha echegharịghị rue oge ha kara aka ọ bụghị onye n'ibu rịọrọ chineke ka onye ha mgbe akara aka ọ bụ chineke n'ihi obi ebere ya n'ihi ọ chọghị ka onye ọ bụla gị laa n'iyi chineke wee nye ha mgbe akara aka ya ezipụ oru ya bụ jona jona jụọ ịga ozi ahụ ya emekwa ya site n'afọ azụ n'ihi na ndụ nke ndị nọ na Ninive dị ya mkpa gị onye na-ege ntị ndụ gị dị chineke mkpa ndụ gị dị chineke mkpa ọ bụ ya mere o ji zipụ ozi ya nke na-abịa na ntị gị n'ụbọchị taa na-eme ka ị mara na chineke chọrọ ka ịhụta ịhụnanya ya chineke chọrọ ka ịhụta mmesoọma ya chineke chọrọ ka ịhụta obi ebere ya akwụkwọ nsọ gara n'ihu mee ka anyị mara na abụ akwa isi atọ amaokwu nke iri abụọ na abụọ na amaokwu nke iri abụọ na atọ ya sị na ọ bụ obi ebere niile nke chineke mere ka anyị na-agwụsị gị obi ebere nke chineke mere ka anyị na-agwụsị gị n'ihi na ịba ụba nke obi ebere ya adịghị ada mgbe ọbụla gị na aha na-adị ọhụụ kwa ụtụtụ niile bụ ikwesị ntụkwasị obi chineke gị onye na-ege ntị onye chineke hụrụ n'anya okwu chineke sị na ikwesị ntụkwasị obi chineke na-adị ọhụụ nye mụ na gị ụbọchị niile ụtụtụ niile lee anya ụmụnnụnụ anụ ufe nke eluigwe ụtụtụ niile ha pụta na-abụku chineke abụ na-enye chineke otuto si na omena ha mara ukwuu ha ahụ ụbọchị anya olee gị ihe ị na-azaghachi chineke ụtụtụ niile ọtụtụ n'ime anyị ọ na-ara anyị ahụ ikpe ekpere kelee chineke ọtụtụ n'ime anyị ihe na-aka anyị mkpa bụ ịgwa chineke onye ọ ga-aga mejọ onye ọ ga-aga gbuo kama anyị ga-enye chineke otuto na ọ bụ chi echefula na onye ahụ ị na-ele anya ka chineke ga gbuo ọhụkwụ otu n'ime ndị chineke hụrụ n'anya dịka ọ hụrụ gị n'anya gị nwa chineke ikwesị ntụkwasị obi chineke na-adị ọhụụ onye mụ na gị ụtụtụ niile ọ bụrụ na chineke meghee anya mụ na gị abụọ gị hụ agha ekwensu na-ebu n'isi mụ na gị ma chineke na-egbochiri anyị ihe ndị a iji ụgwọ ikele chineke mgbe pọl na-ekwu okwu n'akwụkwọ rom isi asatọ amaokwu nke iri atọ na abụọ ya ya si onye ahụ nke na-ezobeghị ọkpara ya onye ahụ nke na-ezobeghị ọkpara ọ mụrụ naanị ya kama o were ya nye ka ọ bụrụ ihe nzọpụta nye ọtụtụ mmadụ ọ bụghị naanị na o nyere ya kama o nyere ya n'efu ọ bụkwa gịnị ọzọ bụ ihe ọ ga-ezobe ọ gaghị iji chọọ gị mma ole gị ihe ọzọ ị na-ele anya na chineke agaghị eji chọọ gị mma ebe o nwere ike iji ọkpara ya nke ọ mụrụ naanị ya n'ihi mgbapụta nke mụ na gị na ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi iri abụọ na ise na amaokwu nke toolu ya ọ sị na jehova nwere ihe n'ụlọ akụ ya inye mụ na gị nke bara ụba karịa ndị a onwe ihe ị na-ele anya n'ụwa nke ị chere na ọ bụ ebe ọṅụ dị maọbụ ebe ịhụnanya dị maọbụ ebe ihe ọbụla gị dị chineke anyị na-eme ka mara na o nwere ihe bara ụba ọ dịghị mgbe o were jizọs weghachi weghachisị ma ha agaghị ama otu ha ga-eme ha ghara kama o were ya nye n'ihi mgbapụta nke mụ na gị lee ofufe niile ndị mmụọ ozi na-efe chineke n'eluigwe dịka akwụkwọ aịzaya mere ka ọ pụta ihe na akwụkwọ aịzaya isi isii otu ndị cherub niile si na-efe ya ofufe ma ya emechaa ofufe ndị ahụ niile ya achọọ ịdị mma mụ na gị ya achọọ ka anyị bịaruo ya nso ya achọọ ka anyị hụta ịdị mma ya gị onye na-ege ntị mkpa gị dị chineke chineke alụọkwala n'ọlụ a ọ kwụọla ụgwọ mgbapụta mụ na gị naanị otu ihe fọdụrụ gị n'aka ọ bụ ịnara m zọpụta ka ị na-anara ya ka onye nwe anyị mee gị mma n'aha Jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu World Radio si na-abịara unu ozi nke nzọpụta onye mgbasa ozi Fraịde m imela n'ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya Chineke ngọzi ya dakwasị gị n'ezinụlọ gị imeela ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at com maọbụ arigiria at gmail com at gmail com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo